ebere megbuola m ndị iro m ndị na-achọ ọdịda m share this program udela update udela update udela update udela update udela update udela update share this program <laughs> udela update udela tag jpac okwu anyị ọnụ jpac okwu anyị ọnụ 2024 <laughs> udela update udela update hey shia shia shia shia shia ọgba m je tiri ọgba m je ti share ikpu somebody very soon a ga-eme ya arrest ha m gaji share tata ya because achọghị m ihe ga-eme ya eme ya eji ya na-emere ya sympathy mgbe a ga-akpụ ya nga ah, mba m ji adịga silent agwara gị when I'm not talking to you ihe m chọrọ gị ọnwụ ọnwụ yeah trust me I don't promise I'm fair No mana m go and mark today's date share udela update udela tagara m jee paaki okwu anyụ ọnụ osụaragbu onye ya dị <laughs> udela update udela update agwara na ọmụ nwa awụ problem udela ga-enwe tuye tụlashi ya 20 years imprisonment yes 20 years imprisonment ọmụ problem ya Ananda woto woto. Ịchọrọ ịhụ m ga bịa na go ka m comment again. You come to woto woto. I don't know where you're viewing me, but wherever you're viewing me, I say how are you? Good morning from Chicago. I just got off from work and I'm going home. Ebere m egbuola m ndị iro m. Ị mara na ị nọ na day na na-achọ nwaanyịrị mma nwanne gị my cousin ofu otu nne m kpoge nwa. Oh, nwa the too solid. Don't worry, I'll post a video very soon. nwa wu eh yogofin nwa nọ na-eshigbo ọrụ nọ na ọrụ first class na technology information na-eri ego ya more than six figures ye ayi eh, ịma nọ <laughs> udela update udela update are you ready <laughs> onye akọrọ n'ọma nnu onye akọrọ n'ọma nnu eh. akọrọ tụfta ee eh, eh, eh, atọrọ ofe ka ofe ya ya atọrọ mara ọmara n'ụlọ onye agbara na ọma nnu onye agbara na ọma nnu akpa ahụrụ m somebody pụtara na anyị ọnụ when it comes to Ebuka ishi na ebukobi anaghị emezi Holy Ghost court very soon a ga-eme gị Holy Ghost court n'ishi don't allow me to add your name or akpa m brutal agwara m gị keep Ebuka name out of your mouth ama add go I go add you if you want to analyze um, Ken and uh, Udela that's your business aka m akpịga gị na agba ama akpịga gị n'ihe a na-arụ arịkwa m bad arị m bad keep Ebuka Obi mee your stupid blogging and keep Ebuka Obi out of your mouth ị na-anụ ihe ị mm. na-achị ụkpara okpoko gburu ntị shiri ya ụkpara okpoko gburu ntị shiri ya keep Ebuka matter from your mouth Aku did not arrest Ken ihe mere Ken arrest will come all the atrocity Ken has committed Kama pay back in a Kama is a bitch were they want to pay you back, stop adding akụ into your mess. I don't they warn you. Stay clear. Akweri huchigori hete gi. Ebuko obi mata go kweme una one after another. Ana me iji na inokwa Nigeria o. nọkwa Nigeria. Nwanne ndị a na-eshiri nke na na-ana adịkarịkwa bad, keke ga As I'm talking to you, Uriane Shige Koeko. Don't let your name be in a thought batch. Stay clear from Akus. If you want to make your shishin, keep Akusayon and um, Ebukobi out of your misery. I don't tell you. I don't tell you. Somebody send me that, that video you made are you how are you attaching Aku to Ken's arrest? What have Aku got to do with it? Ken's arrest? When Ken was busy insulting Aku children, where were you guys? Unu unu unu unu unu as catching cruise. But when another person brew family unu puta, it's no longer gonna be a cruise. Yeah, every so yeah war cruise. But every family unu get was a cruise. You was there when I when when Ken was cursing Aku children. When Ken was committing all the atrocity man committing at this blue app, none of you stood firm because all of you now do your job. Me that stood firm and challenged Ken, I was tagged many things. But then I 100,000, God over how warm, and then 50,000, and then 20,000. I know where to be found. Each and every game, are you not man enough to gather 1 million and go to Senegal and start the process? Must somebody give you money to go and buy Ken? And I better actually have a Gmail click and pay. Here, Kosovo said, with this rubbish, if I want Facebook, take all this monetization out. Cameron direct, I'm the mechanic. All this monetization made a lot of you guys did. this so fucked up in brain. None of you reason again. Where Wepa kunonu go. Wepa kunonu ge. Wepa ebuko binonu ge. So ihe na achunu. Boronu mnonu hapu na akune happen. Burunum no no. I could not the blog. I cannot not the blog. I need to here with you now. Burunum no no. Chuano mu. Powano mu heri nu ne papa tu. Hapa akuna ebuka obiaka. They did not Harry huchiki heri hedegi. When the nda ukwa sharp objects. That will shop objects. Stay clear from shop objects. Maki ihe maka tomorrow. Every time they win he got oga kwe ga akun akoko ako akona na wanye gembo. Akona to see that you exist. Why you keep on calling him? Every time I call, I call Zion, I call Zion, I call Zion. I call Meregigini. Mbana make an arrest. Mbekeni was busy committing the crime or committing. Ihuna akudia. You defame someone. Someone has strike argue with. And eh, then I know. Eh, eh, then he said he cannot do anything about it. Ibarre madu you still had the audacity to put on a stone on Facebook. Ya Woggy Cruz. Awa kon ako ako na Senegal. Ako ako na Senegal. Ija bega ako no ako aha. Every day ako every day ako men uno every day ako men uno. Agwala ngi stay away o. Aga ma na ga go. Aga ma na ga na trap like you. Stay away plọg ohi na emegichin ụjọ a na-atụgo ihe na-egburu m unu na maụtụ ọmatụ dowere udele ebe ọ nọ today unu now those people with they cannot do shit Now they run mouth to pass Now they run fucking mouth to pass you don't they run am now you don dey don dey run am now they talk eburu gị ọchị asọ onye kwuru piem let me tell you not everybody ga here on the unu Not everybody will take this nonsense. That is why Nigerian law Nigeria very strict. Stay away from Aku. Mind your business. Aku is not a work American arrest. Let Kenny Kenny deal check his Nigeria. We not gonna leave him. Now, now do your worst. I have to be honest with you, we not gonna leave him. You know, please that you have to take a Senegal like Nigeria for free. Akunuchi ndị ọma ke na-emere gị ihe na gị na n'ọtụtụ men go and bail him out and stop ranting on social media ndala ndị nke this upcoming four four people a ga-ejiri again na ejiri ihu na-apụta ha ebe na-emekarịla anyị noise na-etichi anyị mkpu everyday day ya ka anaghị amara ya ka ọkwa na a ejiri ha gịsị hapụrụ ya ụmụ nwaanyị o hapụrụ ya akpa nka Una run there, una not got to use una brain now they tell everybody to make the mind your business. Anyway, those ones are settled matter. Those ones has already settled matter. Always I'm an agechi. Mwana na firi onu ya una na eto ya. Une were une were 100 dollars soon une jigara. Une a 100 pounds since you jigara na poputa ya. Very soon una oh, go understand say this life na na utakuno oh, ma wu go shato. Utakuno ma wu go shato. Ndala ndala bunch of idiots. And we will wopana. Our Facebook monetization, men, menuna, una, una, war person. Dala, dala. ina na akpọrọ akụ na analyze gị ọbụla ị ga akpa ịhụ sayọn ga akpa anaghị ejila gị na dara ndị ejiela gị na naghị anụ ihe stay away from akụ stay away from akụ hapụ akụ aka akụ erihụ chi gị ọgbahụ nwaanyị ka ọgbahụ if you don't have any content again to create close your facebook and go and rest every day achọ otu ka a ga-eme akpụ akpụ ị ga-akụ achọ abụọ ka a ga ga-akụ akụ mere ken arise. did akụ arrest ken rubbish a na-ejili unu iche na-eme unu baka. gbaka a na-ejili unu iche na-eme anyway very um let me update you guys on the udela let me update you guys on udela are you guys ready share no video Tagiano Ndotu Udela. Tagiano Udela is not broken. Tagiano, this is a minor case that we have court today. Now we see eh? In the map we are we are going to cut today. Did you see me? Because I know it will not hold. I know there is no hold. I didn't one oh, logic channel you change the dates. <laughs> We change the dates. We allow you to carry your room on social media. anytime we like. We manipulate the dates. Ah, uh, listen, listen. All this dun dun dagon dagon togaru de la ego na na WhatsApp group. Unu ga tu ego for years oh. Una go country. Wait, let me add the um okwanyo on. I hope all we are wonya. Okwanyo be anya anya update. Ana mega to time. Okwanyo on. <laughs> Okutnepo. okwu anyị ọnụ bịa ka anyị ọpdeti nna ee eh, orejiela bụ na orejigo it has regid ị gara ekwuchitu ike ka anyị na-anụ ihe na-ekwu orejiela bụ na orejiela o nye eh, eh, anyị ọpdeti anụ na ishikọ um, nke a mere eme n'oge ndị Igbo nke wotowoto zone mhm. na redio ee eh, redio ndị Igbo na Amerịka ịmasị o nwere sagara atọ ụtọ o nwere bad news ọ ga-abịa ịnụ ya atọ ọgịga ara ọchị mụ nwazi ṅụrụ iyi wee sị as long as na udele gbagidere m wọọ mgbe m nwere problem na mm-hmm. m gara sel o kwugidere gbagide wọọ megide kọl niile ka ntala mm-hmm. ebe a na m ga-eje kọtụ si nwụrụ m si gbuo m as long as o mere I can never live udele mm-hmm. ọma Japan ibu na achọghị release taa taba esu ya ọkụ bupụta ochie bido su ya ọkụ udele ga-eje nga mm-hmm. ee update bụ update bụ na ekwesịrị ije kọtụ today nke bụ eziokwu people agbakọ na ihe a bụ egwu agịta bụ egwu gozie oge gịgịrọsị ha agbakọọla ka a mara mbe na abụ ka a gbara mbe na mgbe na-abụ nke bụ oke so agbakọcha ma lọya ndị kpọchara taa anyị na-akpụ na amụ anyị mm-hmm. na-agbakọcha na-eche na-eche a wee nwetazie news na a ga-enwezi ikpe taa a ga-enwezi ikpe na next month ending Oh, Jesus! Jesus! Next month ending. Na May, yes. May ending ka a ga-ejewudi second try ya Pak jee paaki chere chere ee eh, biko ị chọrọ ịhụ kọmentị anyị na ebe anyị nọ bịa na woto woto and always follow this page woto woto for life ọ ebe a ka m nọ Yes. So chọọ woto woto for life that's the link I am ka m na-ahụ ihe ị na-ekwu follow the page ọwa everyday ga na-ajụ m ebe m nọ follow the page woto woto for life okay Pak continue the updates. May ending ka ị mara charges ji udele bụ 5 different petition uh, from prominent men, not even Zion. Ndị mmadụ na ikpe Zion ga na-ekpe. Ihe ji case 5 from different angle and not individual individual with video evidence with video I won't written it in. I won't ma the bụ ekwu No video evidence so those five now. And one, one one won't nke Zion so two ka ọ bụ ịzara ọnụ e na month ending next month and that ọ zachakwa ya nwere ike ịtụ ya nga ụra ha chọrọ ịtụ nga o before ebe ebe na 3 4 and 5 so ọ ka nwere 3 straight ikpe and um, arụ o metere onwe so of na ebido ya madị nga ka kọp na ama bara mmadụ nga ka ejezi amanye amanye rice so na enwere ka ndị ahụ decide a nwere ka mmanya nke ha 5 years ndị amanya nke ha 5 ndị ahụ. ife agbanye emere udele ga-ata tọchije pak la anụrụ m na ha si ka ga high court ka uh, high court na ebugara the thing na high ọtaziri oh, akpụ na the high oh, court the aha na ka a kwuru a ga-ebuje taa mana ịmagona eh, na um, challenges dị and a lot of things nkuchi awụ n'ọkọ ma mbite ihe mana ihe eh, mma bụ na na court ga-abụzi na next month ending so ọsọkwa ha dee elu dee ya na ọsọkwa ọsọkwa eh, eh, reporter eh, sahara reporter sahara desert reporter ọsọkwa ha dee elu confuse ha na-agba ha okwu. sahara desert reporter since o ji tibe ọdụ n'ihe gbasara udele ka njiwe respect njiwe pụọ ebe ọ nọ ọ like ya so were tie ọnụ send ya all blog ten America ka ọ ya anọ na-eme he can never come back to Nigeria so na America America ka ọ ya anọ na-esend that thing so unlike ha buo propaganda elu propaganda na udele ga-atala na cell na prison etu ahụ o si wish Nnamdị Kanụ bad ka oge oge ihe na ahụ o wish Nnamdị eh, Kanụ bad. Otu eje pak enwere m chọrọ ịjụgo ịma ndị ndị iti ya na-eso ya ndị tia na hope that udela in the case is minor eh? udela na happen oh, ten times soon or that is possible here na one first class information first class number one information udele is not coming out ten times soon so ife ji udele abụghị ihe ụmụazị ife ji udele number one godo onwere onwere onwere allegation oboro ndị living uh, christ uh, living church ka ọ gịnị na ọnịcha video evidence dị so ndị agha dịgodi nke o Suleman dị vidiyo evidence ka nke eh, o Jeremaya moto ufeyi vidiyo evidence nke ha dị so o ihe a na-akpọ nke o buru so onwere ya na onye mana ihe metere na nke ikpeazụ ya buru ka onye be ya arụ onwere onye na-agbatara ibe ya ọgụ and ah, utele abụghị onye Igbo so onwere ihe ndị a ndị Igbo na-akala ma ọpa ndị a na-agbagharị ya na nwanne utele abụghị onye Igbo nwere mgbe o ji dekele onwe ya so onye Igbo ọhịa ediri Igbo that has never promoted only Igbo before. Oh, what a page, but he has never posted people's business in his page before. Udelebo only Igbo, as he claimed, but Udele never to go somewhere, quote anything good about Udele. That's eh, not about Igbo. What are you only Igbo better? udele ya akọtọ Peter Obi pụtara ọmụ ọkụ gidere Peter Obi bupụta petishọn nke nkịta oh, oh he's a nice man he doesn't want problem o bupụta nke nkịta what this ozu kwuru about eh, Peter Obi mana ọ ga-ejegide nga ebighị ebi so ndị na-asụpọtụ udele keep on telling him right okay dara obere court case kemgbe oge e respect kwara onwe yọba anyị yọ ka amara ka esi wee mere ya mara. ndị mmadụ wee na-esi ride on ride on ride on o wee zuzuru wee nyụkapụ okwu na kọt wee kwuo ụsụ enwe ha ọnụ awee tapịara ya chief magistrate <laughs> o kwuru sụ ịkpọchi Israel were igwe tụtụrụ faịlụ ya eh, tụtụrụ faịlụ jikọsịa faịlụ eh, ya makpuo erime wodrobu si ya bụrụ ekwe bụrụ ya azụ <laughs> na onye nweghị repented so nwee repented spirit but eh, <laughs> m na a na-atụrụ ya ego na WhatsApp ndị na-atụ ego ee ha ga-atụgide ego tụọ akpa abụ ha because ego ha ga-atụ o jere eje ego ha na-atụ atụgide ego elekwara ihe na-atụrụ ego ị na-atụ ego ịma na 100 million case 100 million naira case never sold ele ebe ị ga-atụgide ego n'ọtụtụ nnọọ ego ya ya gafe 500 million and and a sị na ọchọgachọgoro grant ebel the kind of bed condition e nyere udele a ga-apụta wee in six years ya ọ provide eprovide with the bed condition so àwọn àbùrà uh, uh, is a bellable offence uh, uh, yes all bellable offence madam dozie bell ọgwụgwụ ejighị condition ọnọdụ kọntu a chi prince a gwara ya weta 10 million ọ nọ n'ebe anyị instant mee transfer ọnya bụ na mmadụ meet up his bail condition a agwaghị <laughs> bail condition na ndị ihe weta chọti enwegasị na chọti ga-akpata ihe akpata senatọ na-abụ serving senator ịbụọ akaụntụ ha dị up to date and ha ga-enwecha ụlọ na sokoro Chineke tawala n'ụwa Hey, um, how many cases will, how many cases ka ka nọ n'isi this thing na, and the can can ke nọmba ihe a I na. A two, nọmba. <laughs> Eh? Number two I a Oh, I ka number two. Number two. Hey. Yeah, it's just a go. LOP seventy five LOP seventy six LOP etu a ga-esi gara agụ ya ka ọzọ nọ number two so aba nọmba two ahụ etiritebeghị Number two o a number two Wow. That means this case, this case, this case got the too long now. Or, or number two, they never start number two. Number two people, J-Pack, Lima, a lot of people they worry that question and update all the time. So the people uh, now yes. have be deceived by Sahara reporter. Yeah, eh, and Sahara, they are ah, fake news carrier. Sahara does that. Sahara does that report, reporter. So number two ka ka nọ nwebedi ha ebe ejere eje a ga nọ number two ka chọrọ eh, ịbata mana abazighị so anyị abata number two next month ended. anamatu e a nwere ike ebido ịdọghasịrị ewute ajọmentị ajọmentị ajọmentị tribụls aga akwa atụbekwa ha nga o a gara ekpegoro ikpe because the chief judge na apụta udelepụta ewepụtara vidio plere na na na projektọ with volume si ya ọ gị dị ihe ee ọkwa gị wapụrụ ihe ee anyị na udere enweghị okwu abụghị ka anyị tụ ọtọ nsara ee gilty or not gilty anaghị ajụ ude ajụjụ a abaghị eji udele gilty or not gilty guilty ya bụ vidio e played ọ gị kwuru ihe a yes this is you ada kwuru ya no problem sa ewere e bik red mara nga amara amara ya maba ya na bottomless pit ọ dị egwu so udela e, e, so ihe a ha na-ekwu about udele nwe nke bụ dị real m na-agwa ha ha dịka ọwa ọnụ ka a na-akọ Oye, pues nada, like that. Today, like, it's not seen the, the, the, the in the emergency first class information. Mgbe m mere mgbe m bịa jee ọkụ ọrụ taa taa ajụ ha sị afọ a na kesị na brudele na anọ na na-ejekọ ọjụjụ ọtụtụ bụ na-ekọ. Na this udela case sweet eh bịa jee pak anụ na enwere other people nọkwa na list that is coming very soon ọwa ashị. Ọwụ na ya sị mana ọ bụ na ọnụ m ka ọ ga-esi apụta. Kwa hema mna Oh, the ogagafe ogagafe this month. This month ogagafe. I yes, before end of this month. I, know any breaking news at all. And the wine on him. I don't know. Oh, well, oh, well, oh, well, oh, the empire. No, but J Park, contact, together with the eh. Oh, oh, oh, this more expensive than American visa. and ọ nwere ike bụ dezi empaya gaghị abịa iburu anyị eji ntapol dabụrụ dezi mpaya. nna abatanụ m na udela udela dezi empaya join go dezi anyị abịa nwaanyị nwaanyị nọ na onye ya abịa ibu Ìwà <laughs> apa apá àwọn àyà rẹ̀, ìwà àwọn apá àwọn àyà kíta ẹ̀, ṣé ń wọ́n lè ní. Akwala anyị anybody ya. Mba o. Ọ ga-eme ha n'anya a ga-aga buru ya. Mba, egwu nọ ete mba ya. N'ọkọla anybody o, ha chọ na ihe anyị na-eme we are just blabbing. Just water sit. Let them continue cyberbullying. How about Wasaga? Right on, right on. That one get you happy. <laughs> Ima, eh, when I keep quiet, come now, the more deadly. but you know time na-ekwu ọnụ people chara mgba gị nkịtị kamọlịlachi eh? eji kamọlịla Devio Devio Empire a sị na ọgụ maka aha ebu nsogbu adọ ha ji ha nidra haus adresị m ka m relize ya ka ha bịa buru eh, ga ezibughị bụ ebute gị taa ekpe gị ikpe echi nwanne gị nọ na spika bata ana m anụchi dezie empire ọfụma ị nọ na spika kọrọ gị mba gwa Oh, oh, the Ebenezer Empire. Nigeria. Okay, Nigeria, okay. oji eh? o ti si nnọọ na-atụpụ kwestion na si ife ma eme ebe kesi agaga ịdịkwa na ahụ ụwa o ti si na asị ọka ịnọ kot taa ele ihe mere ndị a asị ah, ife ma ihe ana m ajụ na ajụ oge ya na amerịka nọrọ naijiria ọ mara Ana m na amerịka na agama na amerịka nọrọ naijiria yesterday yesterday ka m celebrate one month nga nga ana m echetu every month aga m na-celebrate ya ah. this guy mepere ọnụ bịa na facebook si just like ota je park nọ mgbe anyị dos bịara europe ịghọtara, being that ihe awụ ndị mụ na ha na-emekọ live video he has appeared on my live video more than three or four times ma echee na ọnwụ mmadụ ama m na owe ewu masị oke na anụrụ m na ịnọ ọchịchịra you can you you know all ni chọrọ ka ka anyị bịa I've told my husband you can branch our side at least ka anyị na gị one on one I've not seen you before this guy ameka na agba m saga nna ana m abịa nna ana m abịa chere nna echeregodo ana m abịa ya na ebe a na ndị mmadụ gbagara m saga ya so oke ebe ha akọga tu about m na my husband ee na ihe mere m ji na-eme ya invite na m nọ na-eme ya invite ka ọ bịa ka ọ bịa ka ọ bịa ọbịa ọbịa pịa m eleghị otu m si ekwu ya maka Facebook ka ọ bịa na ọtụ ka ọ bịa nụrụ amụ ọtụ na onye nọ na di people a na-akụrụ ya aka na live video esevuru m that video dosia that day because of this guy what I've never done in my life before over somebody I went and did it ọ ga-atagide ahụhụ ọwụ sọsọ mụ a bụrụ ya ọnụ ndị bụrụ ya ọnụ ri too much this guy will suffer and ọ mechaa pụta ọ ga-ayọ ndị niile ọ mejọrọ na the same oji oji mejọ ha that is my own this guy apology ya o i don't need this onye alachara apology ya kwesịrị time this guy there are several na facebook there is no need to this guy several, na facebook severally severally so ogechi mụrụ imbe na ụmụ ya niile wee mbe na ha na-agụcha ọnụ mmiri akụ na that same video ga ya invite na my house ka ọ na amụ his repeated it in that same video No, get him imbe na ọ na-agụ do you know what it means to carry nine months nine months ya dị nwa bupụta ya ma ọ chọwa ga afọ bupụta gịnị mmadụ mụrụ imbe mụnwa mụrụ maachị m na 20s ah! ọ na-ekwu ya Ah. na-ekwu ya with eh, so much authority people are not ege ya ntị na ọ ịdị asa na-ede ege ya ke mụrụ ụmụ eletrik shọk ke mụrụ ụmụ ụmụ ụmụ abino a na-akpọ chukwu akpa amụmụrụ ụmụ abino isi ụmụ ya na-eme ka isi ụmụ ya na-eme ka ololo ololo ee isi ụmụ ya na-eme ka ololo enwee ji site ọchọgo onye ya na ya ga-amụ ga-amụ the same thing ee mmachi ya jee baa onwe ya uru mụọ nwa yọng ya chagburu ka ya mma ee onye ha ga-ata gị ibe ha na abụọ ololo ya ike pentikọst we can hit the park very well achọrọ m picture this idiot don't emechala vidio na I will and look for the picture mbụ onye na-akọ eri ihe a nọ n'ime trenji n'ime olulu na-akọ na we can hit the park very well because na na support ka ihe emegiridele mana ị na-azụ ike ike pentikọst do you know the meaning of pentikọst ike ike pentikọst ka ọ bụ ikpopian na JPAC hapụgodu ndị kọment seshọn a biko n'isi arịcha ha mma you know na Facebook ka m bidoro ka m mara that majority of our Igbo men re useless okay because ị e bịa na comment seshọn hụ otu ha si ede ihe you start thinking ke how do these pipo reason ama mmọnwụ igbo a ha na-aṅụ mkpụrụ mmiri a na-aṅụzi everywhere na mere bren ndị igbo aghasaala come to social media and see how they reason how they talk how they fight over ihe na-enweghị isi na ọdụ somebody enweghị sense of uh, uh, uh, ị ga-ahụ somebody nọ UK na-asụ okwu okwu English iche na mmadụ hmm. his role model awụrụ udele wụrụ very dark man na-ebupụta amụ ya na Facebook nna gaa na Twitter today na nke blessing ceo ọ na facebook ga-apịa to that kind of nkari m na agwuji ya na facebook o ji e very dark man mere amụ business no ihe this guy mere different types of videos now you are amu if you want it big i have it owó òfò owó àbọ owó àbọ owó onye role model these people isi na ị gara ịdị responsible ọ ah. wudele na very dark man these people ndị wụ your role models. Ah, ah I'm so happy o. Zepak nye anyị update ni update biko ni update of my bịara ige. Cheapest Mercedes m na-agba n'obodo a. a dị cheapest korokoro pes mercedes m na-agba n'obodo a onye agụrụ ahụ onye agụrụ ahụ ọ na-egobi bịarị cheapest ml m na-agba n'obodo a the cheapest among all o oh. the cheapest oge ọ bụ na pipụl ma oge the cheapest na-agba na amerịka guys share this video ihe a latest update latest update Udele na agaghachi back to court next month ending at least ọ ga-apịa another one month before before na ahụ ya again. before you become person ọ ga years. somebody ọ ga-awụ onwe ihe metụtara onye Igbo ibe ya mgbe jpak emere JPAC emere arrest oh, he came out and was celebrating. ihe ọzọ mee anybody ya apụta ozugbo bido live video tụwaghachi n'enu ya about the person. Are you going? uh, uh um, um, Cabo, full update. Another first class update about Ken coming to my. <laughs> oh, okay. In an update, we are fine and we love it. Thank you. God bless you for the updates. We appreciate you. We love you. Oh, oh, oh, and we say your days belong. <laughs> Take care. one love enwetago data anyị chọrọ so lakpuo ịghọtago akwụ na anụ na ya udele enweghị no chance ihe anyị na-eji kwuru ihe I'm aware of it Joseph I want you guys Uso to have it. n'oge. Uso Uso enwego ọnụ na. Uso enwe ọnụ. Uso enwe ọnụ. Udelele. Bịa bịa bịa. Udele. Bịa si dị ọtụ kpụ kpụ kpụ kpụ kpụ ire ọdụ nwaanyị n'ọnụ. nke a sịrị ya chimezie na-edifend ya bịa disanụm I know you're watching me now I know you have no choice awụm m your arrival ama m na ị na-watch na listen eh? kpụrụ ọdụ nwaanyị ọnụ ọdụkwa iji akpụ ọdụ nwaanyị ọnụ bịa gba ha bịa sụọ okporokpo English niile ị mụtara but shishi one naira anọ gị na-akpa lukata na idiot iti dịka gị ka ị na-ashị m if I want to know the case I should travel to Nigeria you that eji eji oke mkpi enyi gị nwoke mbi mbi lechara anya gba Hmm. Oh, you that eji oke mkpi enyi gị nwoke na gaa na-akpa imi imi gị imi gị akara akara karịa imi Hmm. Now listen Hmm. I'm ọmụnwa gonna agwa people you. I know you a liar you a palatant liar you are a pathological liar which one are you gonna come and lie to them again Eh? you were saying the other day Ogechi jikwara wepụta nwa udela who is nwa udela nwa udela nọ 5 years kpụ ara ejiri amụ na-akpụ ya ụkpụ hmm? that little girl udele enweghị fatherly love ebe ụlọ hmm? nwatakịrị jiri ya by years kpụ ara orukwara years kpụ early pivoting ka iji agha ewetagara ụmụ nwa ọnụ na ụmụ nwe mbesa nke a pụtara na-edifendị udela ashimekpa iwu oke mkpi na-agba ndị dịka otu ahụ because that is what you guys do you guys molest those Oh, mere udela ka a na-eme n'ụmụ ya idiot you and udela will come to your platform and you be molesting my kids calling my precious children imbe, and you get onye nwa na m wepụtara which is nwa a child enweghị future Oji, mgbe m hụrụ that picture, eh, I cried, mind the bow kwa. Asị m, so this guy. Unu ah, um, hmm? ekwuchana. Listen. Hmm? nwa gị otu isi amolest ụmụ ndị ọzọ. Udelachi amolest ndị ụmụ ndị ọzọ na-arụnye ha aka n'ike. Na-amolest ha like akpa amụ. Hmm? ka ị pụtara mana ọhịa unu na-arụ those useless men unu na-arụ wee runye those small small girls runyecha ha aka n'ike mee ha baa early puberty ha akpụ ara that is exactly what happened to that girl udelakpamana nne ya ime gbalaga disappear is not taking responsibility get where the audacity ịpụtachi na oge echi nwatakịrị nwanyị nwata m achị mama ah, du ọha na eluigwe zọgbuo gị kpụrụkwa ire ọkpụ nwaanyị ọnụ kpugbuo onwe gị mee gị okpokiteli ụtọ ahụ chineke ji lechaa gị ọkpọị nwụrụ 25 years ago ewere shie gị n'ire shie gị na your lips ikwu e ga kpụrụ ya ọnụ eh? wee shie gị n'ọnụ mgbalị ịhụ jere and ọwụkpụ ikpu young girl nọ gị ọwụ ikpu agadi nwanyị just the shape of your useless lips ohi kpụ n'ọnụ you and Dela was we are busy insulting my kicks emeka pụta join anya life amadu ọha ọkpụ ọkpụ ikwu ikwu ikpu agadi nwanyị mara gị stampụ n'ọnụ for the rest of your life mgbe gị si na ọkpara nne gị na ada nne gị na nne gị mụrụ mbe eh? let me block this idiot. Come on, Shingafo. On a on a husband, they got Come on, Shingafo. Block your come get out. This place is not for idiots like you. Am I am I looking for husband? Is someone actually? Eh? Even today, if I say let's assume anything happened, I know nothing will happen. I know they marry my husband again. Eh? Listen to me. I'm hot cake. No, let me tell you ihe nwaanyị ji ezu oke. Agara m stool, akpatara m ego. Enwere m brain. That is the thing men are looking for. I'm a warrior times seven. So I don't know what they talk. You want to go? Enwere common sense Chineke ji achọ mmadụ mma. Kpata ego m. para para my paspọtụ para ihe niile chineke ji agọzi nwaanyị gabla onwe m skuulu baa nwere onwe I How are you? Hey, how you doing? Good morning there. Hmm? So awụmụ na-enweghị nụ pasta awụmụ ụnụ otu mụ na alụ bịara fụọ na-aga alụ otu mụ na alụ so what did the talk say nwoke na nwoke na alụ m is the most happiest man on earth he always appreciates me on every day ba even eshima eshima akpọmọ ya akpọmọ m the water go so i don't know what the fuck you're talking about and the block vodila the gị so chi ọchịnọchị chi ha mere mere eze ka gịnị you will never know no peace na this will be like case i will be una terror aga m awa ihe nche back on my back ụnụ ga-akpọpụta m ụmụ lesson my kids I will never allow you guys to have peace in this case. Even if anybody back off, I will be the last person to let you have peace. You know, Dela. Those criminals say deport from from Istanbul. They deport Kwagina, Nigeria. How many places can they deport to How many places will you be deported before you learn? How can you learn when you are being cursed? The first day I made that video to cover your nonsense up. Madu Hakobuogi. Come on. Kuna look at the updates. The line coming out today, tomorrow, anytime, fucking soon. I'm super. I'm going to I'm going to throw her um, away. So, whatever you reap is what you got. Now, you tell us, okay, here, Anybody with another sympathetic rubbish. That's let me show you. The way he jam odo with him just to share aga lot of magic ya. ya. Huna nga ono. Huna ha odogwu. You see what makes him a combat. Huna ha ja odogwu. Huna ya. ya, the the my husband is a man. Dekwa ya. ya. if you don't know, look where here. That's him. You know, That's the pride. When I talk it, I talk it with full chest. Can't hold you liar. If you we can't hold you liar two days ago. You see him? Yeah. You don't go back. I just see a lot. Did you see it? This is what they do. They, oh, Hannah Harry fried the rice. They are there to defend the world. They did not go to eat fried rice. This is what they eat to build muscles and have strength for war. But to deliver every day, this is the fingerprint permanent one lekwa ya dr vic here 005 your fingerprint when men talk. You talk. You are, you guys are not men. You guys are weaker vessels. Ndala. This is a this is this is a ogundaga. Filam, that's my identity. Ndala, bunch of loser, bunch of weaker men. Who underpanu you guys will open. You guys are who know war. I won't def I won't a first citizen in this country. Anything that related to me, we are first. I am on the I get I get you this. I just look on because some of them what on it kono it can wo because some of them you know nothing. How can you know something when you don't know nothing? You don't know nothing and you continue to be a useless person because you listen to morals. You feel me? Okuna abana na this place no one with the first people I get save. Anything where they happen now, now, now we be the first. They walk on the street. If I show my ID, that's respect there. You are nothing but a useless thing. My game at that chime up apamu. You guys are useless. I I will terror. Nobody will get God to delay that 24 7. bịa nọrọ na-akụ inyo ịkọ ebuka ga-akọ nwa ejima ya ga-akọ akụ ga ikpu nne gị ga ikpu nna gị sure madam hold on let me block you Show madam come on come on get out of here come on para para akpa amụ gị nwụrụ anwụ chi nga afọ ịsọ agba ha come on get out get get get get lost here chi nga afọ ịsọ men nọ here Oh, man, man, man, man, man, man, anyone in Gabasi. Not, not weak, high idiots like you. Come on, sing that for some. Why are you guys coming guys? So get block this smelling bullshit. Come on, go, go to Dela. Go to Dela, sister, and get out of here. Get, get out. This place is not meant for men like you, idiot. I'm not here. Look at a man. Look at a full-grown Asibo man. He's so good, Dela. Is that man normal? and ejipọti gara gara tọkia nne ya na nna ya rere ala kpụga tọkia ya gbara lọta somebody that is following a useless a nuisance a nuisance like that an issue. The amma. when you see them here tell me let me block all of them send them where they belong they don't belong here they don't belong here i know i know how to channel their stupidity where they belong you see them, look at it, just not sober English and where came. Yes, sober English You end up in nothing. Men like him are, are like, well organized and well developed. Men here panuru no but even Nigeria they recognize them. As to English uh, idiot. Come on, so so so so so out of here. I don't deal with too much meaning. Bring on the idiot to shinga for it, so you're not welcome here. This place is for Ondo Bika. You guys are too weak to associate with. I don't mess with weak men like all of y'all. Get out. This place is not meant for idiots. An idiot who not listening to Delane follow order from a deportee. Yeah, the man who me we ball like Diana Bam God. Where he hello back? I know Buaku from another country. to lie Tolaya Bany. I hate Jamumibo. I hate the sugar. Kuruano Loyaman on tell us? Rent, eh, re, re, Rune Istanbul, Baraka Lotatore, God, he the apartment. See, today nothing is in his account. Imana, agent account to the last. Look at You look at people that are following him, people that are, and are not from idiots. Tell me the kind of environment and people you associate with, you know their capacity of reasoning. We don't know, Exactly. We don't mingle around with that. All humanity with different size when it comes to your fingers. This is where I belong. I don't belong here. Rather do I belong here? Ntala. And Anna Sufari English with shaking in their pockets. And we help us. And then Suswari. Now, now, look at the luggage joke will go around onye lọtara for how many years common keke na pepe he's not enwedi anything ị gachi chọma udela to do udela nwere anything that attached with his name nda guys biko ka m hapụ unu man i got work to catch up with today again ka m ga get ya ready and sleep m tetezi i'll get ready to go to work ndala ndala bunch of ndara this is the update udela ain't coming out udela bịa um akpa ọkpụ ọnụ akpọkpụ ọnụ chimezi ọchọ chimere onye akwụrụ akpọkpụ ọnụ oya come and tell us how the law is broken and how the law is about to be broke how the law is uh, uh, we are delaying the delay titles come and give us another set of different voice of crying behind anyị a different guys ọ dịka gama I nwere one you know my beautiful cousin we sister nwoma nwa obodo oyibo <laughs> nwa obodo oyibo actually settle down and ọ ndị nọ na America chọkwa ndị nọ na Nigeria ka ịhụ my cousins ka ịhụ ka isi mma mma ihe anyị na-amawa asa so join me again achọ m ime ya na this video because Udela has nothing to associate with ihe dị clear onye a nọ na mma ị gakwa enwe ezigbo ọrụ because that girl has paid her dues to be where she is today She has paid her dues. Ega beri sam. Join me. Come come celebrate asa. <laughs> I be your brother from Ebu. I need her. You be my brother from Ebu. Ah, hey, is she from Ebu? Do her oge cheme na Ebu. Do her oge cheme na Ebu. Agbara nge get mu kampa pa ego no Ebu. Puta. Aka gbara ya. That would be webu for real. Tell them a little bit about Ngo Pen. Gwaha. Gwaha my my my my my little fingerprint in Ebu. I don't hide my identity. around That's where I grew up. That would be Chinebu. He got caught on her small. No gabata ha kunele. And I'm I don't make mouths. I don't my brother from Ebu. onyola, onyola, mamu, go to impulse. I am so get that joy are my details. And mama, I see from a very poor family in Ebu. Gaya, two-story building here, get work, come again, and be We did not come from a useless people. Nda, nda, ndola, chane, hamiri na mabu. And when any place, hage, hage, hage, anona neholo, Haga to another person's place, conjoin house. No. n'o n'oge anyị anaghị ezuzu ezuzu mkpakuku m gbara egoro ụyọ anyị arị aparị kụrụ anyịrị jụọ ha lasbon mma m nke nwoke I wu ndị trọbụl anyị na-alaiki nsogbu when you come to court case idiot agwa gị na anụ atọ ụjọ court that's why anyị ga-anwụ na bịa kochi na ọbara We don't quit. We fight to finish. Every I'm small from my mother, we small from my father, my area. Ndala. Ndala. Nabia Fairy. i It's not from a very big strong or anything. I'm just showing Chorwa no more. If you go to Anambra, they didn't know me very well. That's why the going there is a waste of time. But I still have to tell you where I'm from. I'm from Inewi South. but too many precisely. Grew up Nebu Oweren. Ebe my mom ushi ịdịgodo asụsụ to ị ga-adị ga-ama very well na-akọ iri do I hide myself awụ m onye ara ana m haidịrị gị gị mere m nne gịnị ka ị ga-eme m awụ m na haidi ebe nnuchi because nna m anachi Nushi from a mud compound mud house shame to identify who you are ndala post thinking things everywhere dios I should get you stop talking trash. Thank you for replying. Let me block out. Let me block a show infection. Come on, Shinga Faisal. Get out of here. Block you and never return again. Who knows tomorrow? to Stop me. Thunder Bob Wogi. When you guys will start bullshit, Onaga Ama tomorrow. When the when na pewe, apewe, apewe, you know, tomorrow. You didn't tomorrow when you were doing your own. You did not remember that nobody knows tomorrow. You did not remember tomorrow. So when people begin to give it to Nabakunde, come and take that preaching and get out of here. mgbe unu ga-ebido una go dey do una own una no go remember say tomorrow day apịama ya ikpu nne gị oh what is this ọ achawo nne gị na akwụna nne gị mụrụ enwere ihe ọzọ ga most idiot like you ọwụ akwụna enwere ihe also that will give back to a useless iti like you awụ ha achawo only igbu achawo na-egive back to idiot like you ikpu nne gị achawo ha o jiri mụọ gị ọwụ ha achawo ga-amụ dịka gị enwere reasonable man ga-apụtakpọ nwaanyị achawo no ifulu wedat ya wụ nọmba wan in his life Because say what shower so get back to you. Hemene, you are easily to be called. It's easy for woman to call one be shower. But for a man to call a shower, that means negative was shower monogene. Say the open a hole ruginish yamangagi a shower blood nishi. Forgetting that it negi with the first shower that get back to you. Ndala. Come on, and see, I know majority of you guys. I can I can't even hire you aga m etonwo aga m etonwego n'ụlọ nye gị nri so when i want to talk to you i will be i mean because no reasonable igbo nwa anaghị apụta na social media na ezuzu every it's not bully woman. ano song they don't they don't ọ dị ka di m last thing ị ga-ahụ di m ya nwaanyị ime change of works my husband deal with men lie lie don't you know how the treat military guys ị gaa you spare women and you spare children those are the two things they value. So any man, anyone who respect for women are useless. Yeah. You Oh Even women and the children, those are the two things Gemegi, you push your gun back. Because you guys are useless. And when you, you guys are fucked up, next, my husband can never talk to a woman or disrespect eh, or disrespect for bottle. When it comes to action, that man and action speak. Any man that will come out and disrespect a woman in public, that one is you him and I'm expert, they are useless. We respect smart women. Hmm, I recognize them, I know who they are. That is why you guys are not learned. You easily to cause a woman a puna because you are useless. Nne gị mụrụ gị ga-awụpara ọfụ n'isi. Go and learn the go and learn the basic factor of life. Ị nwere hema. Do what do you know? What uche gị ọgwụgwụla gị ka ihe mere eji rescue women and children ma eru Because those are the two things soldiers can does not harm. Let's more must say unu na-azụ na Nigeria ma the basic fact of what soldiers represent. Ndala. Ị na-apụta gị emepe ha. Disrespect woman because you're quit. did not go to school. Your mother did not nurture you very well. Nigga did not teach you left and right because you were he were you were nuisance. Ya pụta gị emepe We call ọ bụla survive and be reasonable stay clear from women. And when any reasonable man has an answer, jail school four corners of university abaghị That will come out and open mouth we disrespect yeah nwaanyị na nwaanyị na because mmadụ agwaghị gị left and right that useless mother that get back to a hopeless thing like you did not nurture you properly how would you know you know nothing that's why it's wuru onye agboro is useless piece of shit ka nwowu enweghị came on na ihe market, none of them knows nothing. House. I am not sure. Luonya panu luo. At least when you want a basic fundamental of education. A man that will respect you, know your values. No, get law, drug, all this aborolistic, useless out. That's what you receive. That they who they who women that they are nothing. And them on haga be making bunch of after everywhere akpụfuo ha ndị enweghị enweghị common sense guys biko ka m tọnụ ya ana m abịa ka m ji unu ihe wasarị mma bekee bekee oh my cousin from Nnewi achọrọ m ka unu buru ya ga ya woto m Mr. J-Pack Comedy, Adiwe, Lai Lai, Shogun. Yeah, <laughs> no, <laughs> you know, you, Adiwe, look at one When a man disrespect a woman, I want him right to blast out Undegi. I don't disrespect any man anymore. Eh, but if that woman upon a pariamu. Eh, eh, that pride, I will squeeze it. I will devour it. I will bruise that your ego. Chia ya matiwa Yeah. No, I don't not saying that a man, a woman when writes, take body man. No, but a body amu. Na me nyegi ya woto I will divorce you. You're you're not gonna be that man anymore. I get make it got water. Dala. Guys, see you. Why do you think men still supersede? Because when you respect a woman, guy hold the beauty in a woman, and you I will not show you you. And my people don't know me very well. Why do you think my husband loved me beyond imagination? I respect him more than anything. My respect. You people jere oge. Gelu onye dị o. diamond. My husband is my pride. And eji me ekwu 24-7. And God mana na onye o nye m a man really Action ya is brutal. ohe eji ama nwoke nwoke don talk much nwoke agaghị do do 24/7 what makes you a man what makes you a man a man is to do ya na akpụgba m si akọga imagine chineke nyere anyị ọnụ because we are women gana na rere the pride iji wuru nwoke na du ahụ period go tụle asị gị asị gị ọbara every month you are no longer a man now let's face the facts ọwa ọwa ahụ eziokwu arụmaghị isi n'ala eh? ọwụ ma ị hụrụ the fact ikwu eziokwu ga arụmaghị isi n'ala ọyịma ka ewe eziokwu eh? ọwụ I behave like him forget about my behave like a man ọwụ ihe ụka m si etu odogwu aha ana m etu ndị odogwu ndị deserve the respect so ụ aga aka atụlela ndị enweghị kọde ọsọ gịnị ọya jechi ikpu nne gị zuzu out go and insult ọkpụ nne gị ọya gị ga afọ get out susu ịgba nne gị zuzu out I don't block am no need of wasting your time ịghọtago I respect men ịhụ ha gị ka m ayi ịhụbeghị m in action o ama meu. Ah, na zonomazo jiri mama. Zonomazo. <laughs> That's why meu baby who rake will get you. I get again one naira. Ima kumwe mji nuna Facebook e postei na ahu ibu. Mwenye mura shiri ma ibu. Au mwa wu first people e postei na. Ima kumwe mji bia Facebook. Who is the first woman to create page? is me. e be Facebook. Ị karịa na ahụ ikpu m ịmakwa mgbe e bidoro dis tin mgbe eu safe enwebeghị onye ji ikpu né ma ịmakwada nwebụ ụdị grup m anọbeghị n'ụwa nọ because that training enyere m nọ n'ime I'm not that way. I'm not well but I cannot be useless. Ịmama m ji pụta Facebook ị kwesịrị inwe ikpu by now mgbe eh, a na-achị ee tụrụ ikpu challenge we we are people that started it. mgbe a mụtara na grupu gị bịa chọọ onye ka enye gị aka enye gị You don't understand. ohi gara ihu ikpu oge ebe ikpu oge chekara ị na-ere ahịa na akadịrị m ị na-ekwu okwu na soshal midia we anyị nọ here tete mgbe eji ikpu m ọgụ na Facebook that's why a lot of people ya wụrụ na ịma mgbe anyị nụrụ ndị mụ na ha bidoro tete don disappear majority because gịnị ikpu ha niile pụtachara they lost their marriage ọmbịa kpọra gị aha ụmụdebe nwetị ka ị na-ahụ na bikos ha ereela ihe ha ji gwụrụ nwaanyị ugwu ile. go and verify no be today i dey here ọ na m enweghị that training that home training ịkara ịhụ na ndị a m na-agba wọl si ha gbere igbu ha zo respect onwe ha kara iji ya finish m yes am here to understand that ihe ọla gbasara ihe a na-eneji atọment other women ị kara ị na-ahụ ya from na m ụmụ the first woman creatry page people abịa jụwa nke wu page ino bitoko go and find out hapụkwasị facebook na-akparị mmadụ i thought 99.9 ụmụ igbo nke wu ikrete all onye bidoro the game na me forget forget i don't day here tey tey ndị mụ na ha that time They disappear because they divorce china their personality majority of them ereli ikpu every that's why they're under fake accounts And now agwa gị the truth go and find out I'm so sodere that way world kemgbe etu m ji na na facebook mana akara ịchụ m na di MG people on Makwadi, every year you keep repeating what cannot yield you fruits. Every day you keep fucking yourself up. Okay, you cannot go. by now? And you think I can leave? You're a mad man. Oh, soldier never die. And you cannot teach an old dog a new trick. That's one thing you don't understand. When they get all that time in Darana, they're nowhere to be found. But I'm still here. ndị kebekwa na recently ndị ga-aga nga na Facebook a na ibu ndị che na na-anụ ntị ha anụ ama ahụ ka gị mụkacha gị piriọdụ gị ga-akwụsị ịgba na soshal midia piriọdụ gị ga-akwụsị ịgba na nga if I no do and make akpana just mark my date. I keep silent on you does not mean that enwere ha ewu you are too trash mmecha gị ihe ama ahụ ka gị ịhụ the daily what wait for me is coming hichara gị bed n'ụlọ nga ịhụ m gamara that owe everywhere you will touch mgba gị nkịta achọrọ m gị ọnwụ nna na-agba gị ihe go and down ama nwụcha gị nwụcha gị eh? m na-ekwula ya i know why cause ma eme gị ihe just what just chere let's sumu to de la mata abịa pịa iwu na strok ihe m nọ n'isi gị 24/7 na-arụ if you no work mana na ọwụ gị echi ị mara m very well ị mara m very well ị <laughs> ga-ama na adị main nwere otu obiọma m mee ka mma aga m agwa gị na nwata na-asa ahụ n'afọ n'afọ amara na shina kpakpara otula na-etichi gị language and by then ị ga-ekweta na ọ na-eme ị ga-ekweta adị m mme ọ bụghị etere it's not about threats aga m ahazi gị aga m ahazi gị achịcha gị eh <laughs> hmm, let's watch um, eh, just cool down ị ga-ekweta na gị na agụ lụrụ ọgụ aga m ahazi guys can m hapụ gị Mm, ka m hapụ unu enidi m speak as as speak as i can do it stay away from ebuka obi stay away from Akon. you that always mention Akon when you are talking about uh, Ken, Akko has nothing to do with it. Akko has nothing to do with it. Keep Akko name from your mouth. Stay away. hapụ akụ aka akụ knows you know nothing when he when hapụ ken is suffering from the causes that people laid on him agara m na mmiri tụọrọ ya akwana leave akụ alone ụlọ mara ndị unu ha mere ihe na Senegal go and hold them accountable stay away from ken sorry stay away from, from akụ Stop tagging my your nonsense video. I don't they tell you now. I don't they tell you. Have you seen a rat cannot fight fight with an elephant? A rat cannot fight with an elephant. Imani stay clear from a sharp object. Yada bihugolu any injury that you will not survive the rest of your life. Stay clear. Stay clear. Leave Ako and Debukobi alone. Interpret your stupid video as much as you want to. Stay clear. Stay clear. I don't they warn you. Oh. Stay clear. In actually keep can relevant. Keep you after all, I want to bid the palace of Wundoshi. You were there. You you you were sharing him up. You were telling him, carry go. I have heard your voice according on on sorry on Ken's platform severally. So if you want to campaign for Ken, keep Akun and they go be out of your mouth for the last time. I want to build the palace of Amusu. I want to build the palace of fools. ọnwụ nu mere nkubeti all those atrocities o mere then no none of you mgbe ahụ unu filiri that ọya oh, nwa wu the reigning king nke ọ na akpari others na before others ya na-akpọ ndụ stay away from akụ ekwela ka mmiri a na-ezozusago enwere ebe ị ga-apụ enweta onye ga-ajụ about you anymore i am telling you the truth don't mess with people ka gị stay clear nigeria wo who do you know stay clear ị na-achọla ime that your your your your rubbish video stop tagging akụ into your mess achịkwala na m agwa gị achịkwala na m agwa gị aga m arụnyekwa gị achịkwala na m agba gị ị chọrọ inwe views ga ihe ọzọ ị ga-elu ukufọ leave Ebuka Obi and Aku alone from your existence eche na Holy Ghost Scott anaghị eme kunu ji wuru ndị ole kunu ji wuru ndị ole that Ebuka Obi will not continue to do what he's doing go to go to ee eh, ebukobi the holy ghost court is nonga ihe niile nwụka ahajicha things ka eputuo program together na ọwụ ndị ole hụ na unu eriri gị unu ji stop ebukobi from running the program ọ na-arụ ọnụ iriri ju oge ole na ọwụ nụ stọpụrụ na ịga na-ekwu ekpela ekpela <laughs> ana m atụ m agbalago I don't dey tell you now you no go hear I don't dey tell Nigeria will be where you cannot commit a crime. Adusiegi, Haidiagi for the rest of your life. Stay away. It's all of you. Stay. There many things you can wrong. Imana, oh, ishi ejila anuna nti jesu Ishi ishi ejila ozu ala. N'ime ala ile pogide ya aja. Ana agwala gị na ife ilore na ụka wụ bụ ewu n'iwe go. akụiru ihe na-emeni eme ni akọmi akọmino oh, stay clear ọkwa gị jiri ọnụ gị kwuo na iji eche na people like rigonti ga-enwe nsogbu you no see anybody o oh. no go amụ ọnụ oh, because ya ga-amụ ọnụ unu morning amụ ọnụ unu for a month or two or three months akwena keken akwena na ọ na ha ọkwa gị gwachị na ị ga-edowe ya life Now nobody should stop you from talking about Ken. Talk about Ken for all I care, but keep Akon and they will be out of your misery. Keep them out of your mouth. Agwa give the truth to oh. save okwa video mpuga today. Stay away. want to be questioning about gị. Stay away. Stay clearly away from these people. I could know nothing about Ken. ị chọrọ ịkọntribut ken ego fọm e grup kọntribut ife unu ga kọntributgala udela unu ga-atụga ego ike ego abụ unu unu ga-ama na odogwu karịrị odogwu na nwoke na ibe ya ha n'ọnụ akwa grup a unu fanwụrụ na na wasap grup atọ ego tụchiwenu ya ike unu tụcha nwunye ya na gọta zogide ya elu unu agụ kọntribut monita ya nde riri eri Guys, I'm returning. I'm returning to this blue app. Few minutes. Bye for now.